ọlụ ndị ozi isi nke iri na atọ ma ndị amụma na ndị ozizi dị na antiok n'ime nzukọ Kraịst dị n'ebe ahụ bụ Barnabas na Simeon onye a na-akpọ Naiga na Lucius onye Sirini na Menia onye a zụkọrọ ya na Herod bụ Tetrak na Sọl ma mgbe ha na-efe onye nwe anyị ofufe na-ebukwa ọnụ mmụọ nsọ sịrị kewapụtara m Barnabas na Sọl ịlụ ọrụ nke m mgbe ahụ mgbe ha busiri ọnụ kpekwa ekpere bikwasịkwa ha aka n'isi ha wee zipụ ha ya mere ndị ahụ ebe mmụọ nsọ zipụrụ ha ha rịdata na Selusia ha wee site n'ebe ahụ baa n'ụgbọ jee Saịprọs mgbe ha ruru Salamis ha wee kwusa okwu Chineke n'ụlọ nzukọ niile nke ndị Juu ha nwekwara Jọn dịka onye na-ejere ha ozi mgbe ha gabigasịrị n'agwaetiti ahụ dum ruo Pafọs ha hụ otu nwoke nke bụ onye mgbasi onye amụma ụgha onye Juu aha ya bụkwa baa Jizọs onye ya na onye isi nọ bụ Sajiọs Polos nwoke nwere nghọta onye ahụ kpọtara onwe ya Barnabas na Sọl wee chọọ ịnụ Chineke ma Elimas bụ onye mgbaasị ahụ n'ihi na otu a ka aha ya dị ma asụgharịa ya na-egusogide ha na-achọ ụzọ iduhie onye isi ahụ n'okwukwe anyị ma Sọl onye a na-akpọkwa Pọl ebe o jupụtara na mmụọ nsọ o legidere ya anya sị gị onye jupụtara na aghụghọ niile na ihe niile jọgburu onwe ya gị nwa ekwensu gị onye iro ezi omume niile ị gaghị arapụ ịkwaghị ụzọ niile eguzoziri nke onye nwanyị ugbu a lee aka onye nwe anyị dịkwa n'arụ gị ị ga-ekpukwa isi na-ahụghị anyanwụ nwa oge ngwa ngwa alụlụ na ọchịchịrị dakwasịrị ya o wee na-ejegharị na-achọ ndị ga-ejide ya n'aka idu ya mgbe ahụ onye isi ahụ mgbe ọ hụrụ ihe e meworo o kwere ebe ibobo osisi nke onye nwe nwụrụ ya n'arụ pọl ha wee si na pafọs nupụ ụgbọ bịa rue paga dị na pamfilia jọn wee rapụ ha laghachi na jerusalem ma ha onwe ha sitere na paga gabiga bịarue Antioch dị na pisidia ha wee baa n'ime ụlọ nzukọ ha n'ụbọchị izu ike wee nọdụ ala ma mgbe a gụsịrị akwụkwọ iwu na ndị amụma ndị isi ụlọ nzukọ ahụ zigara ha ozi sị ụmụnne anyị ọ bụrụ nwere okwu nkasi obi ịgwa ndị anyị kweenụ Pọl wee bilie kpukpukwa aka sị ndị ikom nke isrel na ndị na-atụ egwu Chineke nụrụnụ Chineke nke ndị nke a bụ Izrel rọpụtara nna anyị ha wee welie ndị isrel elu mgbe ha nọ dịka ọbịa n'ala Ijipt o werekwa ogwe aka dị elu dupụta ha n'ime ya o gera ka ọ gụọ arọ abụọ o wee na-anagide omume ha n'ọhịa mgbe o wedasịrị mba asaa n'ala kenan o mee ka ha keta ala ha ihere ka nnu arọ na ọgụ arọ abụọ na iri mgbe ihe ndị a gasịrị onye ha ndị ikpe rue oge samuel bụ onye amụma emesịa ha rịọ ka enye ha eze chineke wee nye ha sọl nwa kish nwoke nke sitere n'ebe benjamin onye chịrị eze ọgụ arụ abụọ mgbe ọ wepụsịrị ya o welie david ịbụ eze ha onye ọ gbakwara ama david nwa jesi nwoke nke dịka obi m si achọ onye ga-eme ihe niile m na-achọ site na mkpụrụ nwoke a ka chineke wetara izrel onye nzọpụta bụ jizọs dịka nkwa ya si dị mgbe Jọn buru ụzọ kwusaa baptizim nke nchegharị nye ndị Izrel niile mgbe ọ ka abataghị ma mgbe Jọn na-agbazu ọsọ ya ọ sị gịnị ka unu na-eche na abụ m mụ onwe m abụghị ya kama lee otu onye na-abịa n'azụ m onye m na-ekwesịghị ịtọpụ akpụkpọ ụkwụ nke ụkwụ ya ụmụnne m ụmụ eriri Abraham na ndị dị n'etiti unu na-atụ egwu Chineke ọ bụ anyị onwe anyị ka ezipụtara okwu nke nzọpụta nke a n'ihi na ndị bi na Jerusalem na ndị isi ha ebe ha na-amataghị ya na olu ndị amụma nke a na-agụ n'ụbọchị izu ike niile ha mezuru ha n'ịma ya ikpe ọ bụ ezie na ha ahụghị ihe ọbụla kwesịrị ọnwụ na arụ ya ma ha rịọrọ Pilet ka e ya mgbe a mezuru ihe niile e dewuru n'akwụkwọ nsọ banyere ya ha si n'osisi ahụ wedata ya tọgbọ ya n'ili ma Chineke mere ka o si na ndị nwụrụ anwụ bilie e wee mee ka ha hụ ya ọtụtụ ụbọchị bụ ndị soro ya si na Galili rigoro Jerusalem ndị bụrụ ndị Juu ndị amanye ugbu a anyị onwe anyị na-ezikwa unu ozi ọma nke nkwa ahụ ekwere nna anyị ha na chineke mezuwo nke a n'ebe ụmụ anyị nọ ebe o mere ka jizọs bilie dịka edowokwara ya na-abụ ọma nke abụọ asị kpara m ka gị onwe gị bụ mụ onwe m amụwo gị taa mana o mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ọ dịghị na ọ gaje ịlaghachi n'ire ure ọzọ o kwuo otu a sị m ga-enye unu ihe niile dị ọcha nke kwesịrị ntụkwasị obi nke ekwere David na nkwa n'ihi na ọ na-asịkwa n'abụ ọma dị iche ị gaghị enye onye nke gị dị ọcha n'obi ka ọ hụ ire ure n'ihi na David mgbe o jesiri ọgbọ ya ozi o sitere n'izu Chineke daa n'ụrụ ọnwụ o wee tọgbọ ya n'ebe nna ya ha nọ o wee hụ ire ure ma onye ahụ Chineke mere ka o bilie ahụghị ire ure ya mere maranụ nke a ụmụnne m na a na-esite n'ọnụ onye a kwusaa mgbaghara mee niile nye unu ọ bụkwa n'ime onye a ka a na-agụ onye ọbụla nke kwere na ya na onye ezi omume n'ihe niile nke a na-apụghị ịgụ unu na ndị ezi omume na ha n'ime iwu Mozis ya mere lezienụ anya ka ihe ahụ ghara ịbịakwasị unu nke e kwuru n'akwụkwọ ndị amụma sị leenụ ndị nlelị anya ka o jukwa unu anya ka ekpochapụkwa unu n'ihi na ọrụ ka mụ onwe m na-alụ n'ụbọchị unu ọrụ unu na-agaghị ekwe ma ọlị ọ bụrụ na onye ọbụla kọrọ unu akụkọ ya mgbe ha na-apụ ha wee rịọ ka a gwa ha okwu ndị a n'ụbọchị izu ike soni ma mgbe nzukọ ahụ lasasịrị ọtụtụ mmadụ n'etiti ndị Juu na n'etiti ndị na-eso ụzọ ndị Juu ndị na-atụ egwu Chineke soro Pọl na Barnabas ndị na-agwa ha okwu na-emekwa ha ka ha kwenye ịnọgide na amara nke Chineke ma n'ụbọchị izu ike soni ọ fọdụrụ ihe nta ka obodo ahụ niile zukọọ ịnụ okwu Chineke ma mgbe ndị Juu hụrụ igwe mmadụ ahụ ha jupụtara n'ekworo wee na-ekwugide ihe niile Pọl na-ekwu ha na-ekwulukwa ha Pọl na Barnabas wee kwuwa okwu sị ọ dị mkpa ka e buru ụzọ gwa unu okwu Chineke ebe unu na-enupụ ya n'arụ unu na-ekpekwa onwe unu ndị na-ekwesịghị ndụ ebighị ebi lee anyị gaje ichigharị gwa ndị mba ọzọ okwu n'ihi na otu a ka onye nwe anyị yiwuru anyị iwu sị edebewo m ka ị e bụrụ ìhè nke mba niile ka ị wee dị inye nzọpụta ruo nsọtụ ụwa ma mgbe ndị mba ọzọ nụrụ nke a ha ṅụrịa nyekwa okwu Chineke otuto ha wee kwere na Jizọs ka hara bụ ndị edoro ịnata ndụ ebi ebi e wee na-ebu okwu onye nwe anyị jezuo ala ahụ dum ma ndị Juu kwaliri ndị inyom na-atụ egwu Chineke bụ ndị a na-asọpụrụ na ndị isi obodo ahụ ha wee kpalie nsogbu megide Pọl na Banabas wee chụpụ ha n'oke ala ha ma ha rapụrụ aja nke ụkwụ ha megide ha wee bịaruo Ikonium ndị na-eso ụzọ Jizọs wee jupụta n'ọṅụ na mmụọ nsọ